asa. nne ọ bụghị otu ahụ ị lọtara kemgbe izuụka gara aga ị chọghị ime ka anyị mara udo dị asa obodo oyibo anyị zubere ịkpọ gị gaa ebe ọhụrụ ahụ a na-egbu azụ nke anyị ziri gị onyonyo. geenụnụ m ntị biko unu ma na nje coronavirus na-akpa ajọ ike na ya bụ obodo m siri lọta ewo ị nwe coronavirus mba ee nke bụ eziokwu bụ na amaghị m ka mbụ ya bụ nje ka ọ bụ na m ebughị ya ọ ya mere m ji wezuga onwe m n'ebe mmadụ niile nọ ka mkpụrụ ụbọchị iri na anọ gachaa ka m were mara ebe m kwụ ịhụla nna m hụrụ ụnụ n'anya site na iwezuga onwe m ana m echekwa ụnụ ndị enyi m ndị ezinụlọ m tinyekwara ndị ọnwụ na-ahụ azụ n'ọkụ ịhụ na egbochiri mgbasa nje korona n'ala anyị naijiria ga-esite na otu ndị niile si obodo oyibo na-abata si ewezuga onwe ha maka nkọwa zuru ezu kpọtụrụ NCDC na webụsaịtị ha mee ihe kwesịrị ekwesị mee ya maka ọdịmma nke gị na nke mmadụ niile ozi ya si n'aka gọọmenti etiti na-ahụ maka ahụike na NCDC nakwa ndị na-akwado ha na-erute unu